ịnụgo ife aproko dọkịta gbasalụ mmiri ọkwụrụ anụnwa ndị mmadụ na-aṅụzi ụmụ nwaanyị na-aṅụ ka ha wee na-agba mmiri ọ bụrụ na ị nọ n'iru akwa ị ga-afụ ebe onye ọbụla na-eweta eweta asị gị gị ṅụọ mmiri na ọ bụrụ na ịda agba mmiri na ịṅụ hakwa anya akwa gị niile abụrụ mmiri mmiri ma akwa mgbe ị na-anyụ mamịrị n'elu akwa sị na ị na-agba mmiri maka ada ama ama a na-akọwa na kemgbe ụmụ nwaanyị bido nwebanya bụ ife na be na ọ na-emezi ọkwụrụ ọkwụrụ na-adazi n'elu mana a na-akpọ ya ọkwụrụ n'ọnụ igbo ya mkpọ ya ọkwụrụ ka ịdazi na mama na-akpọ ọkwụrụ ehe na ọ na-emezi ọnụ e, oge eji egi ọ na-arị elu maka na ụmụ nwaanyị na oge ọbụla a na-ebinye n'ime mkpọ na welu ụnyaahụ efu ka proko dọkịta kwu kọwachaa maka ya wes ka m weta eri gị maka na ya eh, ma na ụfọdụ n'ime unu chọrọ ịṅụ mana e fa na-achọ ka ha mara ife dọkịnta arụike kwuo maka ya nwere ike inweghị gị ejije kwuo dọkịta arụike ụgwọ ee ka ịma nọ na-alụ ọrụ eziokwu ka ịma na ndị dọkịta sisi gaba ịma na ụfọdụ na-eme ụdị ife a mana nsị ka m weta eri gị n'uju mma ekwu ebumnobi m n'ife mana tupu e m kwuo ebumnobi m achọrọ m ka ị ga ife ee eh, aproko dọkịta kwu gbasalụ mmiri ọkwụrụ anụnwa ndị mmadụ na-aṅụ n'iru akwụkwọ nke ikpeazụ anụnwa Thank you. Video, I'm sure you must have seen some people mixing okra and water together. You have talk to herbalists everywhere on the social media. Who's drinking this? However, let's not say that okra does not benefit. Huh? Eh? There are small, small benefits here and there. For example, now, okra contains a lot of antioxidants, you know, that can help mop up some yama yama yama yama inside your body. I imagine that. But will it really make you water down there? Ah, ah. There are some reasons why Nkechi can have vaginal dryness. Ah! For example, she might be breastfeeding, she might have hormonal imbalance. It could also be because there are some drugs that she's taking that is affecting this thing. Or some of you that turn that place to car wash, all of you that use perfume soap down there, it can also reduce wetness in that place. Or even because you are not aroused. Emeka can see something now, bam, bam, it can stand up. For you, it might be different than just go around and be looking for okra water to go and take. Because of you now, okra is costing in market. Don't try to look for me. Cool down. Find out the reason why is not flowing down the air. Well, it's very simple. You tell Emeka what your body wants so that he can touch you in the places that can make it make me wet, make me water down there. So the final question is, does okra water help? The answer is there is no evidence. But it's okay if you go and buy water-based lubricants and use. Nobody will shoot you gun. You are an adult. ịnụrụ ife aproko dọkịta kwu kedu ebumnobi gị na ọ bụrụ na ịjụọ mmasị gị na ife okwu ụba ee ịma na ụfọdụ ụmụ nwanyị ga-abụ dịka e, di na nwunye ụfọdụ ụmụ nwoke amarọ ka ị na-emetụ nwanyị aka metụ ya aka ebe dịgasị aga arụ ya emepesịa tupu ewee bido ezigbote ya bụ bidozi ife a na-eme wa na-asị gị ee eh, dine ka mme dine ka mme a na-akpata na ebe ahụ ka na-akpọ nkụ ọ dị ka na-akpọrọ nkụ ịbata ka apụtazi asị gị na ịda agba mmiri ọzọ dị ka ibie ụfọdụ n'ime unu na-afụcha ife onyonyo a na-egosicha n'iru akwụkwọ ma ndị anụnwa na-eme ife arụrụ ala ebe mmadụ ga na-anyụ prụrụ na-anyụ osisi mmiri ife ahụ abụghị na ọ na-agba mmiri ife abụ mamịrị ka ọ na-anyụ o nwere ebe ya kpa nwaanyị aka ahụ ya o mee ya ọnyụọ mamịrị mamịrị ka ha na-anyụ n'elu akwa ebe ọ bụla ịkpọ mma agwa gị ya nọọ ka ha na-anyụ ihe a na-akpụ ya ịmụ ihe a na-akpụ ya chọrọ m ịkpụ ya ebe a ịghọtago nya adịghị na ene anya sị na ena na nwunye ga-ada agbụ ya nwunye ga-ada agba mmiri ibu na ide emesi aka ka ebe dị anya ọ bụkwa nọọ n'imesi gị aka ọ bụ na ya bụ ife gwọrọ agba ya bụ mmiri nke ịchọ igwuzi mmiri n'ime ohimiri ijegolu n'ihe a na-akpọ wata based lubricant n'ife okwu nya unu emezina ka ọkwụrụ dị ọnụ dị oke ọnụ na be anyị ka ụmụ ogbenye gote ọkwụrụ rie ebe niile ifuru a na-ebugharị ya onye ifuru oburu ụnụ a na-aṅụ na-akpagharị nna ha ee ọ gịnị dị ọgwụ ya mfuru wes ka m wetara gị ka uche gị dị ya nke ikpeazụ anụ hmm? ee o nwere ike ịṅụọ ya ya alụ ọrụ ka ịda na onye si gị ṅụọ na ọ mara ife ọ na-ekwu ọ nwebere ife gosi na ya bụ ife na-alụ ọrụ kpọmkwem kama na ọ kọrọ ịma ma ọ kwụrụ aha ịma na ọ na-alụ ọrụ na-arụ ọ na-enyegasị ife na mana ọ bụrụzi nke na ọ ga-eme gị ka ebe niile bụrụzie mmiri mmiri enwetago agbakọrọ ọrụ na mgbasa ozi aka ndị ọzọ naanị amasịkwana akara anụ na alụkwana